ndị kwụrụ ụgwọ ihe omume a bụ ndị otu na ndị enyi Joyce meya ministris. anyị nwere otu ihe ime mgbe anyị nwere nsogbu ka ahụ bụ ikpe ekpere ma tụkwasị Chineke obi otu echiche gị si emetụta mkpali gị na otu echiche gị si emetụta ahụike gị mana mgbe anyị ga-ekwu okwu banyere echiche na nchegbu ị ma na ị nwere ike ichegbu onwe gị site n'otu isi eche echiche gị si mba ọ bụ ọnọdụ m mba ọ bụ otu isi eche echiche banyere ọnọdụ gị ma Chineke enyela anyị ọsịsa ọsịsa nke dịkarịchara mfe nye nsogbu ọbụla ma ọ na-ewe ọtụtụ n'ime anyị ndụ anyị niile iji mụta ya jee ọtara nke onye isi n'oyibo kpebiri na ọ ga na-echekasị naanị otu ugboro n'izu ya wee họrọ Wenezdee mgbe ihe ọbụla a mere wee ya iwe ma ọ bụ nye ya nsogbu ọ nye ọsa ya nsogbu <laughs> ọ ga-edetu ya tinye ya n'igbe nchekasị ya ruo Wenezdee ọzọ ihe dị ụtọ n'ebe ahụ bụ na Wenezdee na-esote mgbe o mepere igbe nke nchekasị ya ya hụ na ọtụtụ n'ime ihe ndị ahụ nke e na ya nsogbu n'ụbọchị isii ndị gara aga na-egbuola ha o nwezighị uru nọ n'iche kasị banyere ha onye mụ na ya so eje ozi nọ n'ebe a ma mgbe m nọ na-enweta onwe m site n'ahụ ahụ m wara m rịọ ya ka m ghara ize ekwentị ruo ụbọchị iri atọ arakwa ị na-anata ozi ọbụla ma ọ bụghị ihe nke dịcha nnọọ ezigbo mkpa ya mere ọ kpọtụchaghịrị m n'oge ahụ ma mgbe nke a gasịrị m si ya na ịgbalịala mana ịma ihe m chọpụtara ọtụtụ ihe gboro onwe ha ọ ga-abụ ihe ịtụnanya na ị hụrụ na ihe eji aka ya rụpụtara onwe ya ọrụ ma ọ bụrụ na anyị agaghị esogbu onwe anyị ịrụ ha ọ bụghị na ị ga-ahapụ ihe ị kwesịrị ime mana n'ezie ọtụtụ oge anyị anaghị enye Chineke oge anyị bido ga arụwa ihe ahụ ma anyị nọrọ ebe niile n'ọnọdụ ahụ Ya mere na-edebe nchekasị gị n'otu ụbọchị n'izu ị ga-ahụ na mgbe ọ na-eruola ị gaghị ahụzi ihe iji echekasị. Ịma mgbe ụfọdụ ana m enwe ọgbakọ a na-akpọ bịakwute Jizọs ịma ihe nke ahụ bụ ebe ị na-abịakwute Jizọs. Gị wee sị achọrọ m ka anyị nwee nzukọ anọ m na nsogbu buru ibu achọrọ m ka ị gwa m okwu. Mana atụfuru m ọtụtụ afọ n'ime ndụ m na nchegbu na-echegbugharị onwe m isi ọwụwa na-awa m ahụ ọkụ na-enwu m ndị dọkịta gwa m na ọ bụ nchegbu ya ewe m iwe ma m chee sị ọ bụ gị na-eme m ji echegbu onwe m ọ bụ unu na-eme m na-echegbu onwe m unu na-agwa m nchegbu mana adị m otu ahụ n'ihi na mma m nwere isi mgbaka mana achọrọ m ịnọ okwu ahụ bụ nchegbu n'ihi na akpọrọ m ya na ọ bụ mmadụ ejidenwu ndụ ma m onwe m agaghị m enwe isi mgbaka ma n'ikpeazụ mgbe a bịara kụzichara m ihe m wee mụta ghọtakwa na nchegbu na-esite n'ọtụtụ ihe dị iche iche ma e nwere ọtụtụ ihe ndị m na-eme na-ezighị ezi dịka nchekasị na-agbalị ịgbanwe ndị mmadụ ị nweghị ike ịgbanwe mmadụ ọ bụ naanị Chineke na-agbanwe mmadụ ọ bụrụ na ị chere na ị ga-alụ mmadụ ma gbanwee ya mgbe ị lụchara ya ọ kara gị mma na ị tetara n'ushi ihe tupu gị si ekwe m ana m ekwe gị nkwa na ha nwere agwa ọjọọ nke ị na-ahụbeghị ruo mgbe ha nọziri nke ọma kedu ka ọ dị amaghị di m na dev na-agba egwuregwu gọlf mgbe m lụrụ ya amadịm m n'ihi na o legidechara m anya ma echere m na ọ bụ otu ahụ ka ọ ga-adịgide ruo ogologo ndụ m niile bịanụ o nwere onye na-eso m n'abalị a ee ịma ruo ogologo oge gịnị ka honeymoon na-anọ ma nke bụ eziokwu abata otu ụbọchị anyị na ezinụlọ ya niile nọ na ngwụcha izu ahụ ya sị ịma anọ m na-ehicha ụlọ na-eme ọtụtụ ihe ya sị Aga m aga n'ọgbọ egwuregwu ga gbaratụ bọọlụ. nche gịnị? Gịnị bụ bọọlụ shag? Ọ bụ ihe ndị na-agba egwuregwu gọlfụ na-eme ebe ha na-achịrị ọtụtụ bọọlụ ha na-akụ ya ibe ha akụ ya akụ ya. Amaghị m na tupu gị agbaa gọlfụ otu ụbọchị, ị ga-amụ ya ụbọchị isii. Aghọtaghị m nke ahụ ma ebe a ka anyị nọ afọ iri anọ na asatọ ruo ugbu a, Dev ka na-amụkwa otu o si agba bọọlụ ahụ. mana mgbe ọbụla ọ pụrụ ọ na-agbata ya egwuregwu ahụ nke ọma ọ ga-alọghachi bịa mụgharịa ya ọzọ n'ihi na o nwere ihe nke ọ ga-emezi ọ dịkarịrị nnọọ ka ihe egwuregwu ugbu a n'ihi na amarana m ihe ọ bụ ya bịazie ya ka si ebe a pụọ ya mere m na-eme ọgbakọ nke bịakwute jizọs m na-amatazi nke bụ eziokwu nke ọtụtụ nsogbu m bụ ngwa lee m anya ọtụtụ n'ime unu ndị obi na adị mma ọtụtụ mgbe mụ na ndị dọkịnta na ana m agakwuru ndị dọkịnta mgbe m chọrọ enwere m ọgwụ m na-aṅụ mana achọpụtara m na o nwere ọtụtụ ihe nke ị na-agaghị aṅụrụ ọgwụ ị gaghị aṅụrụ omume ọgwụ ị na-anụ ị gaghị aṅụrụ obi ọjọọ iwe ọnụ ma mgbakasị ahụ ọgwụ naanị Chineke ga-ewepụnwu ihe ndị ahụ na-agwa onwe m eziokwu mana o nwere ọtụtụ ihe ndị m mụtara edere m ụfọdụ ha ebe a mgbe m na-enwe ọgbakọ bịakwute jizọs m anatala m ihe ndị dị obere ma bụrụ echiche na-ewepụ nchegbu <laughs> site n'aka ya gbanwee otu m si eme ihe ma na-enyetụ ohere ọ bụghịzi ị na-agbalịsi ike ị na-eme ihe niile na-enweghị ezumike mba ọkwa nke ahụ amasị gị ugbua abụ m ụdị mmadụ na-anaghachọ igbu oge ya mere achọrọ m inye gị nkeji iri anọ na ise na nka nkeji iri atọ na nke ọzọ onye enyemaka m ga-agwa gị sị ọ dị ka ya mere enwere m ihe ọ dị ka ngwa aga m ewetu ntutu m ma aga m esi nke a gaa ọgbakọ ọzọ mana achọghị m ịga n'ihu oge achọkwana m ịga n'azụ oge mana ya bịa ya na-agbalị ka ọ hazisia nzukọ ndị ahụ nke ọma ịma otu ọ ga-esi nọzie mana amụtala m na ọ gaghị egbu m egbu ma ọ bụrụ na m ga-anọrọ ọdụ n'ime ụgbọala m nkeji iri wee chere nzukọ nke ọzọ mgbe ụfọdụ nke a na-adị mma ihe ọzọ nke m mụtara site na nzukọ bịakwute jizọs ma bụ iwere oge na-eme ihe ndị na-enye m obi ụtọ <laughs> karịa ị na-arụfe onwe m ọrụ n'ihi na n'agbanyeghị ogologo mgbe ị rụrụ ọrụ a ga-enwetụkwa ọrụ ọzọ nke ị ga-arụ ha ma nke ahụ gwụ ihe ọzọ bụ nwa atụmatụ mana ewela iwe mgbe ọbụla atụmatụ gị na-enweghị isi n'ihi ihe dị mma soro otu ihe si dapụta na-aga họrọ ihe ndị dị mma ị ga na-eri ịhọrọ ihe ndị dị mma m ga na-eri ma na-ahọrọ ihe ndị dị mma m ga na-eri ma marakwa ụdị ihe m ga na-aṅụ na-etinye n'arụ m n'ihi na ọ bụ ya ga-ekwu otu ahụ m ga-eji arụ ọrụ ọ bụghị mgbe niile gị na-atọ ọkọchịkọ n'afọ e ghere eghe na ihe eghere ihe soda na ihe na-ebu ebu ma chee na ị ga-enwe ikikere ị na-adị mma ndo nke ahụ agaghị enwe isi na-aṅụkarị nnọọ mmiri dị ọcha mmadụ ole n'ime unu na-anaghị aṅụ mmiri nke ọma gịnị mere mmiri adịghị amasị m ngwanụ <laughs> nke a masịrị Chineke o so n'otu ihe ndị ọsọ anyị ṅụba mana anya anyị na-emebi imebi ya were ezie kemikal tige ya amụtala m otu esi edi n'ala ruo awa asatọ ugbu a mgbe ụfọdụ ana m ehiri awa itoolu n'abalị agbalịla idobe ndị mmadụ n'obi ụtọ n'oge niile <laughs> si mba mgbe m chọrọ mmadụ ole n'ime unu na-erikarị nri a na-esi nke ọma na-adịghị aṅụ mmiri nke ọma na-adịghị ehi ụra nke ọma ya bụ na ya ekwesịghị isogbu onwe anyị ịkọwa ihe iji na-enwe ike ọgwụgwụ ị na-anụ gịnị medịrị anyị ji na-eche na anyị ga na-eme ihe na-ezighị ezi ma nweta ezi ihe n'ikpeazụ nke a bụ ya ọ bụghị na ị gaghị eri ihe ga-agbaze nri gị ma ọ bụ rie ihe ị chọrọ mana ị gaghị na-eri ya mgbe ọbụla ọ dị mma agaghị m abanye na nkụzi nke ahụike ugbu a ka anyị laghachi azụ n'ụmụ ihe ndị nọ ebe a ndị mmadụ taa na-esogbu onwe ha nke ukwuu banyere arụ ahụ ha na anyị na nga ahụ ha ha n'ibu anyị chọrọ ihe ọbụla tara ahụ anyị chọchakwuru ekwentị dịkarịrị ntakịrị nke dị ugbu a ruokwe na anyị chọrọ ekwentị tara ahụ ekwentị anyị kwesịrị ịta ahụ otu o si taa ahụ bụ otu anyị si ahụ ya n'anya amaghị m banyere gị mana echeghị m na iv bụ osisi atụkọtara ọnụ nke anụ ahụ nọ n'elu ya echere m o nwekwara anụ kpuchitụrụ ọkpụkpụ ya nwekwa mgbagọ ịma naanị ihe adam ma bụ nwoke mgbe ọ hụrụ iv ya si nwoke ị jọrọ njọ ịma ọ bụrụ weta udo n'akụkụ arụ gị nke na-amasị gị ụfọdụ kwesịrị iweta udo n'apata ụkwụ ha ị kwesịrị iweta udo na mkpụrụ ụkwụ gị ahụ toro oke ogologo nke bụ ihe ọ bụ ọ bụrụ na ụkwụ gị amasị ị ga-eyiri akwa dị mkpirisi ka esi ike ọ bụrụ na mkpụrụ ụkwụ gị amasị ị ga-eyila sandal enwere m ụkwụ mara mma n'ezie enwere m ụkwụ m amaka enwere m mkpụrụ ụkwụ ntakịrị na na mbọ ụkwụ dị ntakịrị m na-ete ihe mgbe ọbụla ya mere m ji egosi ha ma ọ bụrụ na apata ụkwụ gị amasị gị zoo ha ojinne ojii bụ nchapụta amen bụ otu a bụ ụzọ ị ga-esi mee ya gị yiri akwa ukwu tapara gị n'ahụ gị yiri akwa elu dị ogologo ha bịa mee gị gị tachapụkwu ahụ o nweghị onye ga-akwụsị usoro nke ime okenye mgbe ụfọdụ ana m agwa ha n'azụ akwụkwọ m si nwanna anyị nwere ike iji ikuku bọọ ihe ọbụla, mana oge na-adịghị anya ndị mmadụ ga-ekweta n'agbanyeghị afọ ole m dị nahụ m afịkọ ya afịkọ ya mere echere m na ọ ka mma na anyị kwụsịrị iji ikuku na-abọ ihe ndị anyị na-abọ nwa m ma kwee ka m katụkwanụ nka na-azụ akwụkwọ m nwa m nwoke zitere m akwụkwọ n'ekeresimesi nke si Chineke nyere m aka ka m nabata ihe ọ bụla spa na-apụghị idozi kwesịrị ịkpachapụ anya ile ihe m na-akpọ ihe ọchịchọ na-akpata n'ime ndụ anyị mụta ịchọpụta mgbe ị na-enwe mmagide ma mụta izuru ike na nzube mgbe m na-ede ihe mgbe ụfọdụ m anya na n'ide ihe enwere m ike ịnọ nga ahụ ruo ọtụtụ awa na ọtụtụ awa ma onye na-agba m ọkpụkpụ na dọkịta m ha abụọ agwala m emezile nke ahụ bulie na nkeji iri anọ na abụọ ọbụla maọbụ otu awa gagharịa nkeji ole na ole gbatịa onwe gị zụrụta ike nwa mgbe na nwa ọ pụọ n'ezi nkeji ole na ole ma ọ na-emetụta m ma ọ bụrụ na emeghị m ya n'ezie aga m anọrọ ọdụ ebe ahụ nọrọ n'ime azụ m na-ara m ahụ olu m na-arakwa m ahụ ma isi na-awakwa m mana anọ m n'ime ya agaghị m esi na ya apụ <laughs> o nweghị ma ihe m na-ekwu maka ya ma ọ dị m mma na abụ m onye na-enwe mkpebi mana mgbe ụfọdụ ana m enwe mkpebi nwee ezigbo mkpebi nke na-abụchaghị ezigbo ihe ime mgbe olu na-ara gị ahụ isi na-afụ gị kurutu ume gagharịa gaa ebe a na-aga mposi <laughs> gbatịa onwe gị kurutu ume ma chee echiche ụfọdụ dị aṅaa <laughs> onye enyemaka m gwara m, ọ sị, ruokwa afọ niile ndị a dịka m na-amara okwu Chineke, ụtụtụ ọbụla m bulie, ana m enwe echiche a, ike gwụrụ gị nke ukwuu. Ma ọ sị amachaghị m ihe ga-esi ya na ọ na-apụta bụ ike gwụrụ m nke ukwuu. Ọ sị mgbe ahụ ya ele anya n'elekere ya ya gụọ hụ na ya ehiri ụra ruo awa asatọ na o nweghị ihe kwesịrị ime ka ike gwụ ya. Ịma onye iro na-achọkarị itinye ama ya eme n'obi anyị ma otu n'ime ihe ndị ị ga-achọpụta nke na-asụgharị n'ime uche gị mgbe niile ruo mgbe ị chọpụtara gharakwa ị na-ekwenyere ya bụ enweghị m ike imeli nke nke a siri ike nke ukwuu agaghị m emenwuzi ihe a ruo otu nkeji ma ị kwesịrị ị na-eche sị aga m emenwu ihe ọ bụla m ga-eme site na kraịst onye bụ ike m ị ma ihe ọzọ nke ga-ewepụ ikikere gị bụ ị na-eche ihe jọrọ njọ oge niile ma ọ dị mma ị na-eche banyere ihe ndị dị mma mere n'oge gara aga ma ọ dịghị mma ị na-eche banyere ihe ndị dị njọ nke oge gara aga ị ma na ọ bụrụ na m chọrọ ma ana m agwa gị eziokwu enwere m ike ime nke a mana anaghị m ekwe ka onwe m gaa ebe ahụ enwere m ike ịga n'ụrọ ala otu ebe were nnọọ nkeji iri na-enweta onwe m n'echiche ịma ị nwere ike iwepụtụ ihe ndị ị na-eche inwetatụ onwe gị na ihe ị na-eche ụfọdụ ihe ndị na-ekwu okwu ndị nke nna m mere m mgbe ọ nọ na-emegbu m ma enwere m ike ịgwa gị na m ga-enwetenwu karịa karịa iwe mana ọ naghị emecha mgbe niile mana otu oge mgbe ụfọdụ m ka uche m na-agaghachi azụ gaa na ihe ndị ahụ m bịa cheta otu m si kpọọ ya asị n'afọ niile m kpọrọ ya asị na mmagide nke niile nọ n'ime ndụ n'ihi nke ahụ na otu ihe ndị ọzọ ndị nwere ndụ dị ukwuu si na-adịghị amasị m ee akarịala m nke ahụ ugbu a mmadụ ole n'ime unu na-emeriela ọtụtụ ihe kamgbe ha nwetara Chineke na ndụ ha ma enweghị m oge niile na ikikere niile iji kpọọ onye ọbụla asị ọ na-ewe ikikere buru ibu iji wee iwe na inwe ezigbo mwute ma jisi ike ijikọta onwe gị enweghịzi m ikikere nke m ga-atụfu ọzọ aga m ejide ya iji ya mee ihe Chineke kpọrọ m ka m mee bịanụnụ anyị bịa anyị nọrọ ọdụ sị ọ dị anyị ka sị na ya enweghị nke ọ dị anyị ka sị na ya enweghị nke ọzọ ọ dị anyị ka ndị mmadụ meso anyị nke ọma ka m kọọrọ gị otu mkpughe jọrọ njọ ah, ọ bụghị na m chọrọ ikwu okwu ọjọọ mana o nwere ike ụwa a agaghị agbanwe nwere ike ku njọ n'ihi na ọ bụrụ na anyị kwere n'ezie na Jizọs na-abịaghachi naanị ihe anyị ga-eme bụ ịgụ ngwụsị akwụkwọ ka anyị mara ihe na-apụta amen mana anaghị m ekwu na anyị agaghị eme nke ruru anyị n'aka imezi ihe ndị mebiri emebi echere m na a na-echekwa anyị mgbe anyị na-eme ihe anyị kwesịrị ime mana anyị ekwesị. isogbu onwe anyị n'ihi ya oge niile ma agara m n'ihu ịchọ ka ndụ m gbanwee na-achọ ka ndụ m gbanwee mana achọrọ m ka ụmụ m gbanwee chọọ ka Dave gbanwee chọọ ka ihe niile gbanwee mbịa bịa chọpụta ma ihe mere ọ ka mma na m onwe m gbanwere bịanụ nke a bụ ezigbo ozi nke ụfọdụ n'ime unu anụ m wee kpebie ịgbanwe otu m si eso ndụ aga m eme ihe ọ bụla nke m kwesịrị ime site na kraịst onye bụ ike m ma aga m eme ya n'omume ziri ezi n'ihi na kraịst dị ndụ ma dị mma n'ime m mana ekwule na agaghị m emenwu nke a n'ihi na ọ karịrị m n'ihi na chineke si na ọ gaghị ekwe ka ihe ọbụla nke karịrị anyị bịakwute anyị ma n'ime ọnwa niile emezierela m gị ụzọ mgbapụ mana ana m agwa gị mgbe ọ bụla ike gwụrụ gị na ya chineke ga-anapụta gị n'ime ya <clears throat> filipa isi atọ amaokwu nke iri na abụọ ruo iri na anọ ka anyị lee anya na ya. Ugbu ịma Pọl nọ na-ekwu okwu ntozu oke nke ime mmụọ n'ebe a ma na-agaje iru izu oke n'ime Kraịst. Amaghị m maka gị onwe gị, achọrọ m ịbụ ihe ọbụla nke Chineke chọrọ ka m bụrụ. N'ezie, ọ ga-amasị m inwe otu ụbọchị nke m ga na adị mma ruo ụbọchị ahụ agwụ. mmadụ ole n'ime unu ga-achọ inwe otu ụbọchị nke ha na-agaghị na-eche ihe na-adịghị mma ha agaghị enwe omume ọjọọ ha agaghị ewe iwe ọ ga-adị gị ka n'ụbọchị taa ị nwetachara ya nke ọma ụbọchị a bụ ụbọchị zuru oke mmadụ ole ga-achọ inwe ụdị ya mana echere m nke ahụ kwesịrị ịbụ ihe anyị na-achọsi ike mana echekwara m na ya ekwesịghị ikwe ka anyị nọrọ n'ọgba aghara nwee ngharịpụ mgbe ọ na-adịghị otu ahụ bịanụ ugbu a ọ bụrụ na m ga-adịnwu mma kwa ụbọchị enweghị nweghị anyị jizọs emenụ na ndụ anyị ma pọl si ọ bụghị na m agaruola n'isi ma ọ bụ bụrụ onye e mere ka o zuo oke mana ana m agbalịsi ike iji si ike ma mere onwe m ihe ahụ nke kraịst jidere n'ebe m nọ wee mee m ka m bụrụ nke ya anaghị m atụlegharị tụlee bụ ihe nke na-eme n'uche obi anaghị m atụlegharị ụmụnna ndị m jidere wee mee ka ha bụrụ nke m ma otu ihe nke m na-eme mgbe ị na-ahụ nke a otu ihe nke m na-eme nke a so na ihe ndị m na-echepụta nke a bụ ihe dị mkpa dịka Pọl kwuru ichefu ihe ndị garala aga ichefu ihe ndị nọ n'azụ ma na-aga n'ihu n'ihu iru ihe ndị nke nọ n'ihu ana m agbalịsi ike ịgaru n'ọchịchọ nke ịnweta ụgwọ ọlụ nke chineke sitere na kraịst jizọs na-akpọ anyị ịbịa n'elu nke bụ ihe pọl maara pọl maara ya gaa n'ihu iche ihe ndị o mejọrọ na ọ bụrụ na ya tụfuo taa iji na-eche ihe ndị o mehiere ụnyaahụ na nke ahụ ga-egbochi ya imeta ihe ka mma taa karịa ka o mere ụnyaahụ ị ma ihe mere n'ihi na ụta na amamikpe na-eme ka ike gwa anyị ọ na-ezuru ikikere anyị ọ dị mma otu onye nọ n'akụkụ aka ịkpa m ebe a ghọtara nke ahụ ugbu a Joyce Meyer na-ekwu nke a ndụ gị agaghị aga n'ihu ma ọ bụrụ na uche gị na-ala azụ amen ka ahụ ga-abụ akụkọ Facebook n'agbanyeghị mmehie gị ndị gara aga n'agbanyeghị ihe ndị dị oke njọ bụ mmehie anyị gara aga Chineke ka na-achọ ikwu n'abalị a aga m enyere gị aka ma enwere m ndụ dị mma nke m kwadoro gị ị nụrụ ihe m kwuru ka ile anya na Aịzaya isi iri anọ na atọ otu nkeji amaokwu nke mbụ na nke abụọ ihe ndị a bụ ihe dị mma Cheta ugbu a n'agbanyeghị mmehie gara aga, nke a na-ebido ma ugbu a n'agbanyeghị amamikpe nke mmehie nke ụmụ Izrel gara aga. Otu a ka onye anyị kwuru onye kere gị Jekọb na onye kpụrụ gị Izrel. Atụla egwu n'ihi na anapụtala m gị. <laughs> N'agbanyeghị mmehie gị ndị gara aga, ị kwesịghị ibi n'ụjọ, n'ihi na agbapụtala m gị. Anapụtala m gị. akwụrụ m ụgwọ n'ihi gị karịa ịhapụ gị n'agbụ akpọọla m gị n'aha m gị onwe gị bụ nke m n'agbanyeghị mmehie gị niile gara aga ma mgbe ị ga-esi na mmiri agafe aga m anọnyere gị mgbe ị ga-esi n'osimiri agafe ọ gaghị eri gị ma mgbe i si n'ọkụ gafee ọ gaghị agba gị ma ọ bụ merụọ gị ma ọ bụ ọka ahụ ịgbagbu gị aga m echekwa gị n'agbanyeghị mmehie gị ndị gara aga aga m echekwa gị ma gbapụta gị site na ihe ọ bụla nke bịara imegide gị n'ezie aka anyị bụrụ na ndị oyiri kraịst nke a bụ ihe kacha mma karịa ịga ebe ọ bụla n'ezie nke a dị ka ihe chaa mma ịma anyị nwere ike ịchịkọta nwa echiche anyị ma ọ bụrụ na anyị kwere na ma kwee ka m nsọ ọrụ n'ime anyị ma kụziere anyị otu anyị si eme ya anyị kwesịrị ịbụ ndị nwere nzube banyere ijide echiche anyị na ịtụpụ ihe ọjọọ ọbụla na ikwupụta eziokwu Chineke wee nye onwe anyị n'ụbọchị taa kwụrụ ụgwọ ihe ndị a bụ ndị otu na ndị enyi Joyce meya ministri